na ha today na ha na-eme green na ha na-ekriti a unquote a religion unquote and na a ga-aga shia ihe n'ụwa niile mana na the roman soldiers na-eruru ụwa niile at that time nyawo otu iji kreti this idiot that bastard onye ọcha akpọ ya jizọs ndị igbo ma akọ ha si akọrọ egeruo akọrọ egeruo ihe awụ ihe nwoke ibe gị nwere awụ ị nwere created this bullshit ihe kwesịrị ịgbaga anya m nwere unless ma ihe nwere unless we walk in harm, walk in begi, create this bullshit. Gitu tell Mukoto, that one the God of Israel. Gitu tell Mukoto, that one Jesus. Are you not an idiot? Are you not an idiot?